N'aha Chineke onye kere ụwa niile, ekene na nsọpụrụ dịrị onye ozi Chukwu bụ Muhammad sallallahu Ndị Igbo ndị ọma na-ege ntị, ihe a bụ ihe omume nke anyị na-ewetara unu na igwe nziso ozi kapital FM. Nke a bụ ihe izuzu nke mbụ nke anyị na-ewetara unu iji kọwatara unu ihe gbasara okpukperechi nke islam aha ihe mmemme a nke anyị ga-ewetara unu bụ ozi ọma islam n'ihe gbasara ozi ọma islam ebe a ka anyị ga-akọwatara ndị igbo ụmụnne anyị ihe gbasara okpukperechi nke islam na ihe niile dị n'ime ya aha m bụ ọmụa bụ nwanne unu nwoke bụ jibril ụzọma ogiri ndị mụ na ha ga-eso wee wetara ihe a bụ ọmụa bụ um, harun eze na afọ m ịsa fraịde okonkwo abụ m onye enugu steeti nwa nkanụ ndị igbo unu anụgo ihe gbasara nkọwata ndị na-aga ewetara unu ihe ozi a ka o si wee dị ọ onye nchịkọta ihe gbasara ihe omume a mana ọbụrụ ọmụwa ga-eme ihe niile gbasara ya tata bụ ụbọchị nke mbụ anyị ga-ewetara unu ihe a ụmụnne m abụọ bụ Ustaz Harun Eze na Ustaz Isa Okonkwo ga-eleba anya n'ihe gbasara n'ihe gbasara okpukperechi nke Islam otu o wee dịrị otu o wee bịa ihe gbasara akụkọ ya ihe gbasara ihe niile nke na-agbagwoju ndị mmadụ anya nakwa ndị kọwatara unu ka o nwee ike ido anya anya n'ịhapụ igbu oge ka nnyefe unu n'aka ụmụnne anyị abụọ bụ ndị ọ ga-adịzi n'aka ha ịkọwatara unu ihe gbasara okpukperechi islam ka ha were ikuku ustaz ụmụnne m ụmụ igbo sị m udo nke chineke dịrị unu niile anyị na-akpọ onye ọbụla okwu ọgbakọta nso n'ebe igwe eji ekwu okwu anọ ka unu gaa anyị ntị mara ihe anyị ji maka ya wee bịa dịka nwanne anyị nwoke bụ Jibril ji wee gwa anyị anyị bịara ịgwa unu ihe gbasara islam okpukpechi nke islam ọtụtụ oge ka ndị mmadụ na-akpọ islam ihe ọbụla dị iche iche dịka nghọta nke ha si dị ụfọdụ na-akpọ ya alakụba ụfọdụ na-akpọ ya ndị na-akpọ isi ala ụdị akụkọ dị iche iche ka eji wee na-akọwa ihe gbasara islam mana anyị bịa ata ịkọwatara unu ihe islam pụtara iji wee mee ka unu mata maka na ụwa taata abụrụ ụwa mmadụ na-anọ n'ọchịchị ọwụwa onye ọbụla kwesịrị ịma ihe nwanne ya na-eme ka o wee ike inyere aka ka udo wee chịa maka na ọ na ịma onye ọzọ ọ ga-enyere gị aka ịma ebe o si ma ihe ọ na-eme islam bụ ọnụ okwu nke ndị arab o si okwu nke a na-akpọ salama mkpụrụ okwu atọ nke pụtara udo islam pụtara udo udo a bụ udo ekere ụzọ atọ mmadụ iwe udo n'ebe ya na chi ya bụ ihe kere ya nọ mmadụ iwe udo n'ebe ihe niile chineke kere eke ma nke dị ndụ ma nke na-adịrọ ndụ nọ mmadụ iwe udo n'ime onwe ya bụ mmadụ ya bụ oge a ịta anụwa zuru ezu ọmara na udo zuru ezu na ndụ ya ahụ udo bụ salama ebe azi ka eji wepụta islam chineke gwara anyị na akwụkwọ nsọ ya bụ koran wee sị na mbido oge nna ochie anyị bụ adam bidoro ka o kechara ụwa wee gosi ya ụzọ usoro eji ebi ndụ n'elu ụwa nke a wee kọwara ya na islam bụ usoro ahụ nke a ga-eji wee weta ya bụ chineke chineke kwuru n'akwụkwọ nsọ ya bụ kur'an wee sị ala ya alam man khalaq kee ka ọ ga-esi dị na onye kere okike amara okike ahụ o kere ihe nke pụtara bụ na chineke kechara ụwa wee mara ihe niile dị ụwa ime wee wepụta ụzọ ekwesịrị ụwa ga-esi na-ebi ya kpatara o ji wepụta usoro mmadụ ga-eji wee jekwute ya bụ chukwu wee bịa ndụ dịka onye nke chineke kere eke n'ụwa wee nwekwa ike ijekwute ya na ụwa nke ọzọ ya kpatara chineke ji wee kpọọ adam wee gosi usoro ọ ga-eji wee bịa ndụ usoro ahụ bụ islam yawa ka ndị ọzọ niile si ya n'azụ na-ekpe ya kpata chineke ji wee gwa anyị na Quran si na ebraham nke ọ na-ekwu oge o kwuru agwara anyị maka ya ọ na huwa samakum muslimina min qabl ọ ya bụ onye nke kpọpụtara okwu aha afa wee kpọọ ụnụ dịka ndị nke na-ekpe okpukpe nke islam na mbido ihe nna achị kọwara anyị bụ na okpukpe anụwa bụ islam abụrọ nke bidoro na anyịwa bụ ndị nọ n'ụwa tata ọ ihe bidoro gboo and ihe ọ bụ usoro onye ọbụla so usoro ahụ chineke wepụtara iji wee kpere chineke ya bụ ihe bụ islam mana prọfet muhammad onye ozi nke chineke bụ muhammad ka udo na ngozi nke chineke dịrị ya bụ onye chineke dịka onye ozi ikpeta n'ụwa tupu anyị ncha niile anakwuwe chineke na eze. bụ onye nke chineke kpọziri ka ọ bịazie mejupụta nkwa ahụ o kwere n'ime islam ewee ozuzo ya afọ ahụ bụ islam anyị wabuziri ndị eji maka islam ahụ wee mara so gịnị bụ islam tupu nwanne m nwoke atinye ọnụ islam pụtara mmadụ irudere chineke isi isi nke a na-ewero ntụpọ dị na ya isi anụnwa bụ dị ụzọ na abụọ ofu bụ imezu ihe niile bụ iwu o yere nke ịbụọ bụ ịhapụ ihe ọbụla bụ ihe o gbochiri anyị ime ihe ọbụla chineke si na ya chọrọ ịhapụ ya imezuo ihe na-abụọ ọ ya bụ na ịbụ onye muslim iwe ike imezu ihe niile bụ iwu chineke tiri wee ike ịhapụ ihe ọbụla niile bụ ihe ọtụtụ mmadụ na-emezu iwu mana ha enwere ikike ịhapụ ihe nke egbochiri ime ya gosi na ọnọdụ ha ezubeghị ezu ụfọdụ na-ahapụ ihe chineke siri ka a ghara ime mana ọ dịghị emezu ihe chineke si ka eme ọnọdụ okwa ezu otu a ka ọ hagodu m ka m nye nwanne m nwoke ofere ka o nwee ike itinyekwu ọnụ n'ihe gbasara islam ụmụnne anyị daalụ na udo chineke duru unu niile daalụ nwanne anyị nwoke anyị ekenego gị n'otu isi wee tupu enye anyị azụ n'ihe gbasara ịkọwa ihe ọ pụtara ịbụ onye okpukpechi onye okpukpechi islam ebe anyị si sigo n'ọnụ gị wee nụ ọ gakwa ịdị mma ka nwanne anyị nwoke bụ harun eze nyekwa anyị nkọwa nke ya na ihe ọ ghọtara n'okwu otu ọ ga-esi wee mee ndị ọzọ ka ha ghọtakwuo ihe gbasara uh, okpukpechi a onye ọbụla na-akpasi ọzbillah samil alim mina shaitan rajim bismillahi rahman rahim ụtọji chineke onye kere ụwa niile udo na ngọzi ka chineke dịrị onye ozi ya bụ anabi muhammad sallallahu alaihi wasallam anabi muhammad ya bụ onye ozi nke chineke bụ muhammad onye ozi nke ikpeazụ otu nwanne anyị onye isi anyị ostaz uh, isi okonkwo si wee kọwapụtara anyị okwu al islam abụghị okwukwe bidoro n'isi onye ozi nke chineke bụ muhammad sallallahu alaihi wasallam ya bụ udo na ngọzi nke chineke dịrị ya ọ bụghị n'isi ya ka o bidoro ọ bụrụ onye nwa wetara bụ mbido na ngwụcha akwụkwọ alislam nyawa bụ onye ozi chineke onye ikpeazụ n'ime ha okwuala islam bidoro n'isi onye mbụ chineke kepụtara n'elu ụwa nyawa bụ nna anyị adam alayhi salatu wasalam chineke gọzie ya adam ka chineke buru mbụ wee kepụta n'elu ụwa wee kepụta nwunye ya bụ hawa yanwa bụ onye a na-akpọ eve na olu bekee ha abụọ wee mụpụta na-amụpụta na-amụpụta na-amụpụta na-amụpụta ụmụ ụmụ ha mụrụ n'elu ụwa wee jupụta ụwa niile ụfọdụ n'ime ha wee bụrụ ndị ọcha ụfọdụ n'ime ha wee bụrụ ndị ojii ụfọdụ n'ime ha wee bụrụ ndị ndị China ụfọdụ n'ime ha wee bụrụ ndị Arab ụfọdụ n'ime ha wee bụrụ ndị Jews ụfọdụ n'ime ha wee bụrụ ndị Hausa ụfọdụ n'ime ha wee bụrụ ndị Igbo ụfọdụ n'ime ha wee bụrụ ndị Yoruba okwukwe ala Islam bụ okwukwe ụwa niile ya nwa bụ ihe Chineke kọwapụtara anyị n'ime akwụkwọ nsọ ya bụ al Karim na okwukwe a bụ okwukwe ụwa niile ka fatalinas bashiran wa chineke zụtara onye ozi nke ya bụ anabi muhammad sallallahu alaihi wasallam ka ọ gbasaa ozi ọma nke chineke ọ bụghị sọsọ ka ọ gbasa ya bụ ozi ọma n'ebe ndị ndị arab nọ maka na ọ bụ onye arab onye amụrụ ya na na makka ebe ụbọchị taa ama bụ saudi arabia mana nna anyị ibrahim otu anyị si wee nụ bụ onye mbụ bidoro kụwa afa al-islam chineke wee kpọzie anyị ndị na-erubere chineke isi onye ọbụla kwetara aka na ya nwa ga-erubere chineke isi ihe ọbụla chineke siri ya mee ka ọ ga-eme chineke si gị kwụrụ gị akụrụ chineke si gị gawa gị agawa ị naghị emere chineke isi ike gị bụ ịbụ onye onye muslim ị bụ onye kwere ekwe n'ụzọ chineke ịbụrụ onye na-erubere chineke isi na-erubere ndị ozi ya ndị ozi niile chineke kepụta chineke eh, zụdatara n'elewa ịgbasa ozi ọma ya ị na-erubere ihe isi ihe ọ bụla ha kụziri ọ bụ ya nwa ka iji eh, eh, emekọrịta gị na ndị ndị ọhaneze gị na ha nọ ihe ọma ikwu eziokwu akwala iko Eh, ezuna ohi egbuna mmadụ n'ụzọ ọjọọ eh, ihe dị iche iche ihe ọma niile chineke eh, gụpụtara anyị n'ime akwụkwọ nsọ ya niile o zụtara n'elu anyị na-eme ya akwụkwọ nsọ nke anyị ji agụ n'okwukwe islam nke taa bụ alkuran karim mana tupu onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam ndị ozi ọzọ chineke zụtatara site n'isi adam nuh ya bụ noa uh, yakub jacob na moses musa na isa jizọs kraịst na hawa nwere akwụkwọ nsọ dị iche iche chineke nyere ha wee uh, gbasaa ka ha wee gbasaa ozi ọma nke chineke nke anyị ga-agụpụta n'ime ha bụ nke dịka zabur nke chineke nyere uh, daud mbụ david nke dịka injil bụ nke anyị maara ụbọchị taa a na-akpọ uh, baịbụl nke chineke nyere isa alayhi salatu wasalam ya bụ nke onye a na-akpọ jizọs kraịst nke chineke nyere uh, toro nke chineke nyere musa ya bụ moses na nke chineke nyere onye ozi nke chineke onye ozi ikpeazụ ya bụ muhammad sallallahu alaihi wasallam ya nwa bụ alquran akwụkwọ nsọ a niile anyị gụpụtara na nke ndị ọzọ chineke na-agwa ha anyị maka ya maka na onye ọzọ ọbụla onye ozi ọbụla chineke zụtatara chineke na-enye ya ihe ọ ga-eji wee duo ndị chineke zuru ya n'ebe ha nọ ka ọ gaa duo ha ụzọ nke chineke ka ọ zọpụta ha n'ụzọ nso tinye ha n'ụzọ nke chineke ha nwa niile kpọrọ ndị mmadụ kpọkwuru ndị kpọrọ ndị mmadụ oku ka ha fewe chineke so ya ka ha ghara ife ihe ọzọ rapụ ife chineke ka ha ghara iji ihe ọzọ wee tanyere chineke na ofufe yanwa bụ isi isi iwu mbụ chineke tinyere anyị bụ ndị mmadụ anyị fewa anyanwa bụ chineke so ya maka na ọ chineke bụ onye kepụtara anyị n'elu ka anyị na-erubere ndị ozi ndị ozi ahụ o zutetara o e, anyị n'ebe ebe anyị nọ ka ha bịa zọpụta anyị na ụzọ ekwensu tinye anyị n'ụzọ nke ya bụ chineke ka anyị na-erubere ha isi na-erubere ozi nke chineke bụ uh, uh, isi ka anyị na chineke isi na-erubere ha isi so onye ọbụla na-erubere chineke isi na-erubere ndị ozi isi bụ onye a na-akpọ onye muslim onye wedatara onwe ya ala wee tinye onwe ya n'aka nke chineke okwukwe abụkwa alislam abụghị okwukwe ndị hausa otu ụfọdụ n'ime ndị igbo na-ekwusi na onye ọbụla na-akpụ isi n'ala bụ onye awụsa anyị nwa bụ ndị bụ ndị igbo anyị mara ndị be anyị na-adị akpọ anyị ndị awụsa ndị awụsa mana anyị chọrọ ka anyị ghọta na okwukwe abụghị okwukwe ndị awụsa onwe ndị awụsa na-ekweghị si na onwe ndị igbo ndị muslim anyị chọkwa ka ha ghọta si na n'ime ndị igbo onwe ndị kwere ekwe n'ụzọ nke ahụ chineke ụzọ al islam okwukwe a bụ okwukwe udo ọ bụghị okwukwe na-ebute ọgbaghara n'ebe ọha na eze nọ ọ bụ okwukwe udo maka na chineke bụ udo chineke bụ ihe ọkụ chineke bụ ụzọ ụzọ ọma chineke abụghị onye ga-eduwe mmadụ na ibute ihe ga-ebutere anyị ọgbaghara n'obi mgbaka yanwa bụ ihe nwere ike kọwatara anyị n'oge oge a na chineke nabata nwanne anyị nwoke bụ harun na nkọwa niile nyere anyị ọ ga-amasịkwa m ka m were ohere a jụtụ anyị obere ajụjụ nke nke anyị ga-enwe ike inye anyị otu anyị ga-esi wee metụ nkọwa gbasara islam otu ndị mmadụ ga-esi wee ghọta ile anya ihe unu abụọ kwuru ụmụnne anyị abụọ kwuru ha si na okpukperechi islam ebidoro tata na o si gboo gboo ọyị ihe gboo ọ bụrụ ihe tata ọ bụrụ ma ihe okpukperechi islam bụ ihe siri gboo gboo ya wụ na ndị ozi niile chukwu zitere si na adam bụ nna anyị nke mbụ na otu nwanne ya nwoke harun si kpọọ ibrahim ha ncha na kedu ihe chukwu gwara anyị kedu ihe mere chukwu ji wee zite ndị ozi a ka ha nwee ike idu anyị ụzọ kedu ihe chukwu gwara anyị wụ ihe o bu n'obi wụkana ihe mere nyanwa ji wee si oke ngwa ndị ozi a gaanụ gaa duzie ndị mmadụ ụzọ kedu ihe o kwuru na akwụkwọ nsọ wụkwuru anụwo ihe mere o ji wee zite ndị ozi tupu m tinye ọnụ n'ajụjụ gị ewe ihe ọzọ m chọrọ iwepụta n'ọnụ okwu nwanne anyị nwoke bụ Harun um, achọrọ m ime ka anyị mara na okpukpe ahụ bụ Islam imezu ihe Chineke chọrọ abụrụ dịka mmasị nke anyị si dị kama na mmasị nke yawa bụ Chineke si dị so oge ọbụla anyị pụtara na anyị na-ekpe Islam anyị ama na-ekpe dịka uche echiche nke anyị na mmasị nke anyị si dị ihe ọbụla ị ga-ekwu maọ ihe ọbụla ị ga-eme maọbụ ihe ọbụla ị ga-eche echiche bụ ihe ga-adị dịka chineke si wee wepụta ya ekene dị chineke na o butere anyị usoro wee kọwaa ya ọfụma nke mere na o doro onye ọbụla anya o doro ewu na ọkụkọ anya otu a ga-esi m ya ya kpatara na onye muslim ọbụla na-eso usoro nke islam na ihe niile ọ na-eme ma otu o si adị na n'abalị ma otu o si ebini ma o teta ma otu eri nri aka nke ọ ga-eji wee bido iri nri ihe a niile bụ ihe doro anya edo ị ga-esoriri ya imezuo ya ka esi mee ya ka chineke si wee wepụta ya ọya bụ igbe muslim na igbe muslim chineke kere ụwa niile dịka nkọwa nke islam si dị kezuchaa ihe niile wee kee mmadụ kere uye tinyekwuo ya ya na ya nọrọ ihe agbaghara wee bata n'ebe oge chineke nyere iwu ka akpọ isi ana nye adam ahụ bụ onye okenye ekwensu bụ e, ibilis ka a na-akpọ ya n'islam wee jụ si na ya ama mkpọ isi ana wee nye adam maka na eji ọkụ wee kee ya onye ejizi aja nkịtị wee kee ka ya ga-akpọrọ isi ana ebe a ka ọgba aghara bidoro ewee chụpụ e, Iblis na eze chineke emechaa dịka akụkọ si nke doro anyị ncha niile anya ma ụka nke islam ma ndị ọzọ emechaa ekwensu wee rafuo adam na nwunye ya ewee taa mkpụrụ osisi asịrị ata na chineke wee kpọdatazie adam n'ala wee sizie ya na ọ ga-arapụzi ana eze nke chukwu wee batazie na ana wee bie ndụ wee gbaa mbọ ka ọ chụta ana eze ahụ gbaa mbọ alaeze ya bụ na ọ omume yawa n'iso usoro islam ahụ ga-egosi na o wetara alaeze ahụ maọbụ na o wetara ya wee sị na site n'afọ ọma ya wee n'ebe ụmụ mmadụ nọ na ya ga-eduzi ha ụzọ na ya ga-egosi ya ụzọ ahụ ya ga-eji weta eze mana ọ bụ mmasa nke onye ọbụla ịmazi ka ọ ga-eso ezigbo ụzọ ahụ ka ọ ga-eso ụzọ nke ekwensu ahụ bụ ihe na-akpọ onye ọbụla okwu ebe a akụkọ ihe gbasara islam ji wee bido ya bụ na ọ afọ ọma nke chineke were ndị nke o kere eke n'ụwa bụ ebe islam si wee pụta yawa ka m ji akpọkụ ndị be anyị jiri ofere a wee na akpọkụ ndị be anyị biko ka anyị tụgharịa uche na ị gbasara ihe islam na-ekwu adịghị ama ama maka ụbọchị ikpe enweghịkwa ka a ga-asị oke ka ya nachikwa azụ na-ewu ihe echefuru ọ bụrụ na ewu ihe ọma dị n'islam a ka anyị ncha niile tụgharịa uche na ya ọ bụ maka na islam si n'aka ndị awụsa wee bata ka a ga-eji hapụ ya ụmụ igbo bụ ụmụ chineke gọziri agọzi enwere ndị igbo adị ikpeazụ n'ihe ọbụla a na-eme n'ụwa ọ ndị chineke kwọchara aka wee kee ihe ọma ọbụla chineke wepụta n'ụwa ka ka a ga-eji hapụ ndị igbo ya bụ ụmụnne m na ụmụnna m ana m akpọ unu oku unu tinye ezigbo uche tụgharịa uche jụọ ajụjụ gịnị ka islam apụta adịghị ama ama maka na usoro a bụ usoro chineke ji wee chọọ ịtọ ndị mmadụ ekwensu kegoro agbụ ịtọ ha na-agbụ ekwensu kere kee ka ọ ga-esi dị apụta onye ọbụla batara na-akpọ ya onye awụsa onye alakụba jiri maka ya na-emezie ka onye bụ nsị n'ike ya bụ na islam were ozi ọma o were nkụzi ụzọ ya ka anyị na-akpọ oku tata ka ndị mmadụ bịa nso jụọ ajụjụ ka e wee ike iwe ihe a ga-asị nekwu ihe mụta na okpukpe ndị anụ ọ ga-amasịkwa m ịjụ o nwere obere ajụjụ m ga-ajụ ịma na onye ọbụla lere anya tata ma ọ chee echiche ihe gbasara islam ọ ga-asị ihe okpukperechi ndị ndị na-egbu mmadụ ndị na-egbu isi ndị na-akpa oke ndị na-ahụghị ibe ha n'anya achọrọ m kwunuwa ụmụnne m jigodo obere olu ma ihe nkọwa wee mee ka ndị mmadụ ghọta ihe okpukperechi a kwuru gbasara nnọkarịta ndị mmadụ nakwa na ihe a na-akpọ human right ya o ikike nke ihe onwe nke mmadụ ihe onwe nke mmadụ kedu ihe islam kwuru gbasara mmadụ igbu mmadụ na mmadụ ịkpọ oke na mmadụ ịkpọ agbụrụ nakwa na ịkpọ ụgwụ dịgasị iche iche ọ ga-ịdị mma ka ụmụnne m ka tinye ọnụ ka ndị mmadụ ghọtatụkwana na bụrụ ihe gbasara islam abụrụ ihe gbasara tigbuo ma zọgbuo alhamdulillah um, ọ dị ka gị ya maka nkọwata nke anyị kọwabdoro mgbe gara aga na nke akọwatabụrụ ugbu a na-egosi anyị na islam bụ okwukwe udo okwukwe udo ka ọ bụ ọ bụghị chineke anaghị enweghị onye odo ka ọ ga-egbu mmadụ na ụzọ ọjọọ mba onye ọbụla na-egbu mmadụ n'ụzọ ọjọọ onye ọbụla na-egbu mmadụ n'ụzọ ọjọọ emehụ emezughụ iwu chineke tiri ya okwukwe ala islam ị gụọ koran gụchaa ha niile agaghị enwe ebe ị ga-ahụ e, chineke si gị ga gbuo mmadụ e, chineke na-agwa anyị n'ime akwụkwọ nsọ ya na otu gị iwu si na mmadụ ghara igbu mmadụ ibe ya na onye ọbụla zọpụtara ndụ mmadụ ibe ya dịka onye zọpụtara ndụ ofu onye dịka onye zọpụtara ndụ ụwa niile onye ọbụla were ndụ ofu onye n'ime ndị mmadụ ibe ya dịka onye were ndụ ụwa niile yanwa bụ ozi ọma nke chineke ozi ọma udo onweghị ihe ọzọ dị na ya ekene dịrị gị nwanne m nwoke ndị igbo ndị ọma ndị na-ege ntị ọwụ otu a ka ọha anyị na anyị erugo na ihe njedebe nke ozi ọma islam ọ bụrụ ma maka ajụjụ na ihe nkọwa na ihe ihe mgbagwoju ebe mgbagwoju anya dị biko ụmụnne m maka irute anyị na ihe ajụjụ na nkọwa biko ọ ga-amasị anyị ka unu bịa n'isi ọfịs anyị nọ na National mosk Supreme Council for Islamic Affairs nọ na ngalaba National mosk maka ihe gbasara ọkpụkpọ na ajụjụ ekwentị kpọọ anyị na 090 671 55547 ka m kpụgharịa ya kpọọ anyị na 090 671 55547 ọ bụ mbụ nwanne unu nwoke Jibril Ụzọma Ogiri na-asụ unu ndewonu ka nwanne anyị ndị ọzọ na-ekele unu ka ọ dụwa mbọsị ọzọ anyị ga-afụ udo nke chukwu dịrị unu